AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ị n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị anyị na-aga n'iru ịchịkọ isiokwu a nke anyị malitere n'izu a ngalaba ya nke anyị na-eleba anya bụ nke na-asị ihe ịma atụ ihe ịma atụ achọrọ m iji otu ezinụlọ mara anyị atụ n'ụbọchị taa na ihe gbasara inwe nlekere anya ka anyị hazie okwu anyị n'ihi na ọ dị otu anyị ga-esi wee kwuo okwu ya lụpụta ihe anyị na-eleghị anya ya nke a bụ ezinụlọ ndị lụrụ ọhụụ nwa okorobịa hụrụ nwa agbọghọ ya amasị ya nwa agbọghọ ahụ nwa okorobịa ya amasị ya ha ekwe na ha ga-ebi o kwere nghọta na ọ dị ụmụaka anyị bụ ụmụ agbọghọ ndị ọ na-ana agụ agụ ime ihe ọ bụla ịba n'usuekwu isi ihe oriri na-abụ okoro ịrụ ọrụ ụlọ na-abụ okoro ọ dịghị ihe na-agụ agụ omume n'ezinụlọ ma ọ bụrụ na ịbụ nwa agbọghọ anya erughị gị ala ịmata otu esi esi ihe ị mara na ma onye a ọ dabara gị na ya ịbụ di na nwunye ma nne ya bụ onye anya ruru ala onye na-enye ya ụdị ihe oriri nke ndụ ya na-achọ ịmaghị na ịdaba n'ụdị ezinụlọ a na ọ ga-abụ nramahụ nye gị nke a bụ ihe mere n'etiti mmadụ abụọ ndị a ngwa ngwa ezinụlọ a ehiwere ya nwa okorobịa chọpụtara na nwaanyị a bụ nwaanyị na-amaghị isi ihe oriri na anyị erughị ya ala amaghị mma m ga-asị na nne ya emeghị ihe o kwesịrị ime ma ọ bụ na nwaanyị gbalịrị ike ya nwatakịrị nwa agbọghọ egeghị ntị mgbe nwaokorobịa ji bịa die ihe a die ya o kweghị ya nwaokorobịa okorobịa agbaka si ya n'ezie nsi otu ole aka ụka gị isite ihe mmadụ na-eri bụ nramahụ nye gị ọ dịkwa nnọọ ihe doro gị anya omume n'ụwa nka ya ekwela gị nnọọ isi ihe oriri mmadụ bịa nye bupụta ihe oriri ma amaghị ma mmadụ rie ya ma onye ahụ ọ ga-apụkwa ndụ gị onye mụ na ya na-atụgharị uche mgbe nke a ji na-aga n'ezinụlọ a nwa agbọghọbịa cheta ịba usuekwu egwu adị ya n'ihi na o bupụta ya ọ bụkwa otu ahụ ka ọ ga-adị ebe ọ bụ na ọ dịbeghị ụzọ o si nwee mgbanwe na ihe nwa okorobịa na-achọ gị nwa agbọghọbịa na-amaghị isi ihe oriri na-amaghị idote ụlọ ọcha amanụ m otu isi ejide dị gị n'ihi na ọ bụ ihe ndị a na-eme ka nwoke legharịwa anya abịa sị na anya adịghị ya n'ụlọ ụfọdụ n'ime unu bụ ndị na-emekwa ka di ha na-ele anya n'ezi mgbe nke a ji na-aga n'iru gị onye mụ na ya na-atụgharị uche ezinụlọ abịa gbasasịa nke nwaanyị lawa ebe a mụrụ ya ma emechara bịa chọpụtasị na nwa okorobịa a n'ezi ya bụ onye na-amaghị na ọ bụ nkọcha ka ọ kọchaworo nwa agbọghọ echeta ịba n'usekwu obi amapụ nwa agbọghọ Mmanụ n'akụkụ nke onye nwoke matakwa na ndị Igbo na-atụ ilu si o ji mmadụ n'ala ji onwe ya mgbe nwaokorobịa lechara anya na-enweghị ike iji onwe ya aka si na nwa agbọghọ bụ nwunye ya na ihe oriri ọ na-ebupụta bụ nke mmadụ ga-ahụ ya echewe ma ọ ga-adị ndụ ma o rie ya nke ahụ bịara kpalie nsogbu n'ime ndụ ya mgbe ọ bụla nwaokorobịa riri ihe ya bụrụ nramahụ ihe oriri a ịgbaze n'ahụ ya emeela ka mmata na ọ dịghị ụlọ ọgwụ nwaokorobịa na-agabeghị ọ dịbeghị onye nwere ike ịchọta ogbugbo nye nramahụ ya ụdị nramahụ a gị onye mụ na ya na-atụgharị uche nwere ụzọ a na-esi apụta n'ime ya ọ bụ naanị Chineke pụrụ imebi ya ma onye nke nwaanyị nke bụ nkọcha nke di ya na-agagharị ruekwa mgbe ọ matara na akọchara ya chọọ ụzọ ọ ga-esi wee mebie ihe ndị ahụ site n'aka Chineke ma ọ bụghị ya ọ ga na-eso ya nke nwoke ga-anọgide na nrịrịa ọ dịghị ihe ọ ga-eri afọ ya ga-anata ruekwa mgbe ọ matara na ọ kọchara onwe ya ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-enwe ntachi obi n'ọnọdụ ọ bụla ma ọ dabara gị n'ụzọ dị ka nke a gị onye mụ na ya na-atụgharị uche na-akwado ịkpọbata onye gị na ya ga-ebi ọ ga-amasị m ka ịnye aka zụlite nwa agbọghọ a mee ka ọ mata ihe ị chọrọ ma kwado ya ka o mee ihe ị chọrọ n'ezie ọ ga-eme ya udo ga-adịkwanụ n'ezinụlọ gị ka anyị ghara ịbụ ndị ga na-eji ike ikwu okwu na ntamu n'ihi na ihe gbasara ngọzi na nkọcha abụna otu ahụ isi kwupụ ya n'obi udo ka ọ na-esi eweta ngọzi ya ka ọ na-esi alụ ọlụ ọ daba otu ahụ na nkọcha otu a ka ọ na-esi alụ ọlụ ọ dị otu nwoke mgbe gara aga bụ enyi anyị e ka mmata sị na n'ezinụlọ a mụrụ nwoke a eji ụmụ nwaanyị abụọ ebe ahụ ma onye nke a na-ekwu okwu ya bụ onye nne ya nwụrụ mgbe ọ na-agalitebeghị ọ daba otu ahụ a na-ele anya na nwaanyị nke ọzọ abụ onye dị ndụ ga-enwe nghọta kpọkọta ụmụaka niile a mụrụ n'ezinụlọ ahụ ọ dị ebe ọ na-adaba ị ama onye mụrụ ụmụaka niile ahụ ma ọ dabara na nwoke a bụ onye nwunye nna ya sị na o nweghị ike ịgụ akwụkwọ nke etiti ka ọ fọ ịgụ akwụkwọ mahadum na ọ bụ karịakwa ma ya nwụrụ gị onye mụ na ya na-atụgharị uche ị maara ihe mere ebe obi ya bụ na a ga-azụ ndị nke ya zụnye ha ọnụ na nri onye nke a na-enweghị nne abụrụ onye agaghị azụ eleghị anya ọ bụ ya nwagburu nne ya ama m otu isi ahụ nke ahụ gịnị mere ebe nwaanyị a kpebiri sị na ọ bụ naanị ma ya nwụrụ bụ nwaokorobịa aga akwụkwọ nke etiti mgbe nwaokorobịa ji na-aga dịka Chineke si na-eme ihe ka ọ na-eru mgbe nwa okorobịa ga-ebido menwe ihe ndị a sị na ọ gaghị eme n'ihi na nne ya adịghị ya nwaanyị ya nwụọ ma emesịa nwa okorobịa bụ onye ji asambodo nke mahadum ihe na-agakwara na ya nke ọma ya mere mgbe ọ na-abụ emetụ ihe gasị kama ihe a ga-eme ọ bụ ma nwụrụ n'ezie ihe ahụ pụrụ ime ọ bụrụ na ihe ahụ mee amaghịzi m ihe ị ga-eme mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-ege n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị nke anyị ga-eji wee nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ocie. chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma chukwu kacha mma chere n'oge chineke ka mma chukwu kacha mma chere n'oge chineke ka mma oge chukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma oge Chukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma chere oge Chukwu chere n'oge Chineke ka mma chere n'oge Chineke ka mma mma Chineke ka mma chere n'oge Chineke ka mma udo nke onye nwe anyị binyere anyị niile n'otu n'otu ka mmekọrịta nke ndị mmụọ ozi bụrụ nhuku anyị ka anyị ga-eji chọọ ezi omume Chineke ma mee ya n'ikwesị ntụkwasị obi n'ụbọchị nke ihe ọmụ anyị taa ka na-akpọkwa okunye ndị agbata obi anyị ụmụnne anyị ndị Chineke na ihe Chineke na-adị mma ka ha bịakwa tinye ntị ha gwekwara akwụkwọ nsọ ha tụnye elo n'ihi ihe ọmụmụ ndị a ka ọ bụrụ nkwado nye mkpụrụ obi anyị dị iche iche n'aha Jizọs onye nwanyị anyị amen anyị na-ewere ihe ọgụgụ anyị taa na akwụkwọ Jọn isi nke iri na anọ na nke mbụ amaokwu nke abụọ na amaokwu nke ịtọ gịnị bụ ihe dị mkpa ka okwu nke onye nwe anyị site na Jọn n'isi nke iri na nọ nwere ime na ndụ anyị ọ dị uru nke dị na okwu a ihe odide nke edere site n'ike nke mmụọ nsọ amara na m na o doro anya anya na anyị na-aghọtakwa na ihe ọbụla nke edere akwụkwọ nsọ bụ ihe si n'obi chineke pụta nke kwesịrị ịzụlite anyị ime ka ụzọ anyị gbagọrọ agbagọ ime ka ama ihe anyị kwudosie ike ịzụ anyị na ọzụzụ niile nke ezi omume nye nsọpụta nke chineke n'ebe a anyị ji aka na akwụkwọ nsọ na jọn isi iri na ịnọ n'amaokwu nke mbụ onye nwe anyị sị ka obi anyị ghara ịlọ mmiri ka anyị kwere na Chineke ka anyị kwere na Jizọs Kraịst ọ bụ ọkpụkpọ oku nye onye kwere ekwe ọ bụ ọkpụkpọ oku nye onye na-ekwebeghị na Kraịst bụ onye nwụrụ n'ihi ya onye nzọpụta ọ m ikwu na nghọta na kraịst nwetara ọnọdụ mmadụ n'ime ụwa n'ọbụ ọnọdụ na-enweghị ojuju afọ n'ọbụ ọnọdụ nke ọṅụ na-adịghị ịkwa akwa na iri uju onye nwe anyị wee malite n'okwu nke nkasi obi si ka obi anyị ghara ịlọ mmiri ụmụ chineke n'ime ọnọdụ anyị niile anyị ekwesịghị ịdị e ka ndị na-enweghị olileanya anyị ekwesịghị ịnọ n'ọnọdụ ịkwa akwa na iri uju anyị ekwesịghị ịbụ ndị ga-adọ azụ n'ebe chineke nọ kama anyị kwesịrị ịghọta chineke na ọ bụ nwa oge ka ọnọdụ ndị a ga-esi adị anyị enwe ike si n'ebe ọnọdụ ndị a nọ onye nwaanyị na-achọpụta na nghọta m ịga n'ebe niile dị iche iche ọ na-abụ nramahụ nye ọtụtụ mmadụ karịsịa ndị isi n'obodo ọzọ ma ọ bụ n'obodo nke ha jee obodo ọzọ ha na-ahụta ya dịka nramahụ ịkwụ ụgwọ ụlọ ebe ha nọ n'ihi na ụgwọ ụlọ dị na ngala ọnụ mmegide dị iche iche mkpagharị dị iche iche arịrị dị iche iche ka ha na-agabiga dịka ụmụ onye nwe anyị sị na nkasi obi n'ime ọnọdụ dị otu a ọ bụrụ na anyị ekwere na kraịst jizọs na ọ bụ onye nzọpụta na onye nnapụta anyị onye na-anwụ ọnwụ n'elu obe n'ihi mmehie anyị ma anyị nwee obi ike nọ n'olileanya n'ihi na ụlọ nna m kraịst na-ekwu n'ụlọ nna m n'ọtụtụ ebe obibi dị ya o nwere ezinụlọ ha ebe obibi ha anaghị ericha ha n'ihi ebe ụba nke ha bara n'ihi ihe nweta nke ha nwere ọtụtụ ihe nweta ndị a na-ala n'iyi mana onye nwe anyị adịghị ekwu n'ụlọ nna anyị nke ya onwe ya na-edozi na anyị ga-ebu arịa dị iche iche ihe mkpata anyị bujuo ụlọ ndị a kama onye nwanyị na-ekwu na mmadụ ọbụla nke si na nchegharị bata n'ime ụlọ nke onye nwanyị na ọ ga-anọsa ahụ ọ gaghị enwe ihe mkpagide onwe mgbe landlord ma ọ bụ onye nwe ụlọ ga-akụrụ ya aka si ya ngwa taa bụ echi si n'ụlọ a pụọ onye nwanyị agaghị eme otu a o nwere akụkọ nke a na-akọ banyere onye ibi na onye ara ha abụọ bi n'otu ọnụ ụlọ onye ara dịka ọnọdụ ya si dị ụbọchị niile ọ na nlọta ya o buru ihe ha dị iche iche na-ebuju n'ụlọ ahụ ebe ya ra onye ibi nọ o buola bujue onye ibi wee chebe ihe ọ ga-eme n'ihi na onye ibi na-azọ ibi ya ọ bụrụ na ibi ya etiwa ọ ga-anwụ ofu ụbọchị onye ara wee pụọ eibutakwa dịka ọ na-eme mgbe dum onye ibi wee binie buru ọtụtụ arịa ihe mkpata nke onye ara na-akpatara dobe n'ụlọ ebe a bupụ tupu ya ngwa ngwa onye ara lọtara o wee hụta na ihe ya kpatara dobe arịkwaghị ka ọra o wee jụba onye ibi ọ bụ ka etibawa olileanya na ebe ọ na-ele anya bụ n'ibi onye ara ya tibaa ya ma ọ tiwa ya na onye ibi ahụ ga-anwụ ọnọdụ dị otu a adịghị n'ụlọ chineke adịghị n'ụlọ kraịst ebe ọ na-akwadebere anyị ọ ọbụna ọ dị otu a ọ gaghị eme ka anyị mara na ụlọ nna ya na ọtụtụ ebe obibi dị ya onye nwe anyị sị ọ bụrụ na ọtụtụ ebe obibi nke ga-erite mkpụrụ obi ọ bụla nke bịara n'ezi omume n'ịtụ egwu na iwedata onwe onye n'ala n'ebe chineke nọ iketa ndụ ebighị ebi onye nwanyị sị na ya agaraghị agwa mmadụ n'ihi na onye nwanyị adịghị ekwu asị okwu ya niile bụ e na eme onye nwanyị agaghị etinye etinye ma ọ bụ wepụ ewepụ okwu ya na-edo anya okwu ya na-anụ ọkụ n'obi okwu ya kwesịrị ka a gbasoo ya okwu ya nwere olileanya okwu ya na-eme ka mmadụ nwee ọnọdụ nke zuru oke olileanya anyị dịka ndị kwere ekwe n'ime ọnọdụ niile nke anyị na-agabiga n'ime ụwa nke a na otu ụbọchị onye nwanyị ga-abịa na ọbịbịa ya na ọ ga-akpọrọ anyị debe anyị n'ụlọ nke ya onwe ya wuru na akwụkwọ nsọ nsọ na chineke anyị agaghị ebi n'ụlọ nke eji aka wue ụlọ nke ga-ata nchara ụlọ nke emesịa ya n'agbanyeghị ndozi niile nke eji dozie ya abịa hụtakwa n'ọdị ebe na ala n'iyi ọnọdụ dị otu a ga-adị n'ebe chineke nọ n'ụlọ nke chineke ọtụtụ mmadụ n'ihi nsogbu na aramahụ na-amalite owuwe ụlọ mana ha agaghị ewupu ya ụlọ ahụ wee nọdụ ebe a ọ bụrụ ihe nkọrọmọnụ onye nwanyị agaghị eme otu a n'ụlọ ya anyị nwere olileanya na onye nwanyị anyị na-abịa n'otu ụbọchị n'ọdị odosisiara anyị ọnọdụ onye nwanyị sị aga m abịa aga m arara gị nye onwe m aga m arara unu nye onwe m bụ ndị kwenyere bụ ndị nabatara m bụ ndị na-eso nzọụkwụ m bụ ndị na-ege ntị n'ọnụ m onye nwanyị wee sị n'ebe m nọ ka unu onwe unu ga-anọ ebe ka chineke anyị nọ nke anyị nwere olileanya isoro kraịst anyị nọ nye nwa anyị nọ n'aka nri nke chineke n'ụlọ nke a kwadoro n'ụlọ nke emere ka ọ dị mma ụlọ nke na-enwu enwu ụlọ nke na-eto akpịrị ụlọ nke ọṅụ dị n'ime ya ụlọ ịkwa akwa na iru uju agaghị adị n'ime nke a bụ olileanya nke ndị kwere ekwe nke a bụ nkwa nke chineke kwere onye ọbụla n'ihi nke a ndị enyi m ụmụnne ndị na-agabiga ntaramahụhụ ọnọdụ ọbụla nke na-ezughị oke nke na-adịghị atọ ụtọ nke na-eyipụ mmadụ akwa nke oyi n'ukwu nwee nkasi obi olileanya dị na onye nwe anyị onye maara ọnọdụ niile ndị a agaghị arapụ anyị anyị aga n'iru n'iru ju ndị a nwa oge ka ọ ga-adị onye nwe anyị ga-abịa ọ ga-akpọpụ anyị ọ ga-edozi anyị ọ ga-enye anyị ọnọdụ ọ ga-enye anyị ụlọ nke ka mma ebe anyị ga-ezu ume wee si chineke anyị n'imewo ịnapụtawo anyị ebe aka a ga-anọkọ akụkọ ha dị iche iche dịka otu abụ na-ekwu na mgbe anyị ruru n'igwe kọọ akụkọ ihe anyị gabigara n'ụwa na ndị mmụọ ozi ga-ejikọta aka ha wee tie mkpu n'oke olu si ao nke a ihe ndị a ọ bụ ihe anyị gabigara ka ọnwa anyị dị elu n'ebe chineke nọ onye na-ahụ n'ọnọdụ anyị onye na-ekwewe anyị nkwa onye na-aghaghị emejupụta nkwa ya otu ụbọchị nke anyị na-amaghị n'ihi nke a anyị ga-adị na njikere na ọ pụrụ ịbịa dị ka onye ori mgbe ọbụla ọ bịara ọ bụ n'ụtụtụ ọ bụ n'ehihie ọ bụ n'abalị ọ bụ n'arọ ọ bụ n'ọnwa ka anyị nata okpueze nke ndụ ebighị ebi na ndị nwere olileanya na aha kraịst bụ onye nwe anyị ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho dot maọbụ A w r Naijiria at gmail dot com A at gmail dot com Onyeọma na-ege nti, gbalịa korona na-ekwentị, ọ bụrụ na ị nwere ajụjụ, na-07063 070 637224. 07063 7224 Mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo